AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ka anyị dị ndụ n'ala ndị dị ndụ n'ụbọchị nke taa onye kwala anyị ohere ọma ọzọ ịnụ okwu ya n'oge awa okwu nke agbamume m ji bịa n'oge awa bụ nke m kpọkwasịrị isiokwu ya amaara m na onye nzọpụta m na-adị ndụ amaara m na onye nzọpụta m na-adị ndụ ebe anyị ga-ewere ihe ọgụgụ anyị bụ n'akwụkwọ job isi iri na itoolu amaokwu nke iri abụọ na ise job isi iri na itoolu amaokwu nke iri abụọ na ise onye nzọpụta anyị oge awa anyị erula mgbe iji echetara ndị gị ọzọ na-adị ndụ na-enweghị anwụ ya mere nye nwanne m nwoke nye nwanne m nwaanyị onye na-anụ olu m n'oge awa ọnọdụ ọbụla nke na-echere ha n'ihu nke na-ajụ ha onye nzọpụta gọ n'ebe tupu okwu gị ya na-agwa ugbu a onye nwe m si n'eluigwe nke atọ bịa gosi anyị na gị bụ onye nzọpụta anyị na-adị ndụ bịa mee ire m ka ọ bụrụ ọkụ nke ị ga-ekwu site na ya amaghị m ekwu bịa nye m mmụọ nsọ gị ka o kwuo n'ime m n'oge awa a nye ndị na-aṅa m ntị chineke weta ọgwụgwọ nsọ nye ọnọdụ ọbụla nke ha nọ n'ime ya na-ajụ ele ebe onye nzọpụta ha nọ nara ekele na m n'ihi na arịọ m n'aha nwa gị bụ jizọs kraịst amen job isi iri na itoolu amaokwu nke iri abụọ na ise ma mụ onwe m amawo m na onye nzọpụta m na-adị ndụ na ọ ga-ebilikwa ọtọ n'elu àjà n'ikpeazụ onye nzọpụta anyị bụ jizọs onye ji ọbara ya dọpụta anyị n'ike nke ọchịchịrị onye bụ onyinye nke chineke nyere nke ahụ a na-apụghị ịhụ anya bụrụkwa onye buru ụzọ mụọ ihe n'ihe niile ekere eke akwụkwọ ndị galesia isi atọ amaokwu nke iri na atọ ọ sị na kraịst gbapụtara anyị na ọbụbụ ọnụ nke iwu ahụ ebe ọ ghọrọ ọbụbụ ọnụ na ọnọdụ anyị n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ si onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye ahụ nke a na-akwụba n'elu osisi ole gị nkwa dị ụtọ dị ụtọ kraịst gbapụtara anyị site na ọbụbụ ọnụ nke a bụ ezi nkwa dị ụtọ na ọ dịghị ọbụbụ ọnụ bụla nke gabụ nwa chineke nke ga-abịa na mmezu ị mara onye jizọs kraịst bụ ọbụbụ ọnụ ọbụla na-abụghị bụ ọbụbụ ọnụ nke furu ọhịa n'ihi na jizọs kraịst ewerela ọbara ya dị oke ọnụ gbapụta anyị na ọbụbụ ọnụ niile akwụdola ya n'obe onye a na-abụ ọnụ ka ọ bụ n'ihi anyị ọ dịghị abụmọnụ ọzọ nke ga-eriri n'etiti gị nwa chineke akwụkwọ pita nke mbụ isi nke mbụ amaokwu nke iri asatọ na iri itoolu si mere ka anyị mata na ejighị ihe a pụrụ imebi emebi bụ ọcha maọbụ ọla edo gbapụta anyị kama na-eji ọbara dị oke ọnụ ahịa gbapụta anyị ọbara nke ahụ bụ ọbara nke nwa atụrụ jizọs kraịst ọbara nke na-enweghị ntụpọ ma ọlị ọbara nke na-adịghị ntụpọ ọbụla dị n'arụ ya bụ ọbara jizọs kraịst onye nzọpụta anyị na-adị ndụ onye nzọpụta anyị na-adị ndụ na-ekupụ ya dịka ume na-ekwu ya n'okwu gị nwa chineke n'ọnọdụ gị niile n'ụbọchị niile mgbe bụla ị chọtara onwe gị n'ala ndị dị ndụ na-ekwu ya sị na onye nzọpụta m na-adị ndụ jizọs na-adị ndụ ọ na-arịọ arịrịọ n'isi anyị dịka onye nzọpụta anyị ọ na-ezi anyị ime ihe na-abara anyị uru dịka onye nzọpụta anyị ọ bụrụ na ị gụọ n'akwụkwọ aza ya isi iri anọ na asatọ ma okwu nke iri asaa ebe ahụ na-akọwara anyị na jizọs na-eme na-akụziri anyị ime ihe na-abara anyị uru n'ihi na ọ bụ onye nzọpụta anyị jizọs na-ezi anyị ụzọ dị mma nke anyị ga-aga ije n'ime ya ma nwee ndụ n'ihi na ọ bụ onye nzọpụta anyị ọ maara na ọ hapụ anyị na ụwa a tọgbọrọ n'ihe efu na anyị apụghị ịga ije n'ezi ụzọ n'aka anyị ọ bụ onye nzọpụta anyị ọ nọ n'ezi anyị ụzọ anyị ga-aga ije n'ime ya ọ na-enye anyị mkpuchita dị nsọ n'ihi na ọ bụ onye nzọpụta anyị akụ ụta niile nke onye iro na-agba n'isi gị n'ezinụlọ gị akụ ụta niile nke onye iro na-agba n'isi ebe ị na-ezisara ya ozi ọma akụ ụta niile nke onye iro na-agba n'ebe ị na-azụ ahịa akụ ụta niile nke onye iro na-agba n'ebe ị na-arụ ọrụ jizọs nọ na-enye anyị mkpuchite dị nsọ ịhụ na akụ ụta nke ekwensu agaghị abịaruo anyị nso jehova na-ekwuchitere anyị ọnụ ọ chọghị ka onye iro mebila ndị ya ọ na-ekwuchitere anyị ọnụ ọ na-enye anyị mkpuchite dị nsọ ọ na-enyere anyị aka dịka akwụkwọ azụ isi iri anọ na anọ amaokwu nke iri abụọ na abụọ mere ka anyị mara ọ sị na jizọs na-enyere anyị aka n'ihi na ọ maara adịghị ike anyị n'ime mkpana mkpagbu anyị niile ọ nọ nso inyere anyị aka ọ sị tupu anyị akpọ ya na ya onwe ya ga-aza ọbụna tupu anyị arịọ arịrịọ na ya onwe ya ga-anụrụ anyị n'ihi na ọ bụ onye nzọpụta anyị ọ na-adị ndụ ọnwụ ga-anwụ ọ maara mkpa ndị ya niile ọ na-emere anyị ebere akwụkwọ aza isi iri ise na okwu nke asatọ ọ sị na ọ na-emere anyị ebere o jupụtara n'ọmịiko dịka nna hụrụ ụmụ ya n'anya ọ maara adịghị ike nke ụmụ ọ na-emere anyị ebere ọ bụ onye nzọpụta anyị ọ na-adị ndụ ọnwụ ga anwụ ọ na-emere anyị ebere ọ na-enye anyị akụnụba nke mba dị iche iche n'ihi na ọ bụ onye nzọpụta anyị n'ihi na ọ maara na ekwensu bụ onye iro na achụdara ya n'ụwa ka ọ bịa ịnwa mmadụ chineke kere ka ọnwụnwa ekwensu achụdara ya n'ụwa ka ọ bịa nwale okwukwe ndị ya ọnwụnwa kama onye nzọpụta anyị na-adị ndụ ọ na-adị ndụ ọ na-adị ndụ ebe ọ na-adị ndụ ekwensu agaghị ebibila ndị ya ebe ọ na-adị ndụ ọ gaghị ekwe ka ọnwụ ike gbuo ndị ya ebe ọ na-adị ndụ ọ gaghị ekwe ka ihere mee ndị ya ebe ọ na-adị ndụ ọ ga-ezute anyị na mkpa anyị niile ebe ọ na-adị ndụ ọnọdụ ọ bụla nke na-abịa ajụ gị nwa chineke lega ebe chi gị nọ kpọọ onye nzọpụta gị ọ ga agbadata n'ozuzu oke gosi gị na ee na ya bụ onye nzọpụta gị na ya na-adị ndụ na ya nwụ anwụ onye nzọpụta anyị na-adị ndụ ị nwere mkpa ọ bụla kpọwa jizọs jizọs bụ onye nzọpụta anyị jizọs bụ onye nzọpụta anyị o kwere anyị nkwa na akwụkwọ job amaokwu nke iri anọ na iri ise ọ sị ị ga-akpọ m oku m onwe m ga-azakwa gị ka ị wee nwee ezi ọchịchọ nke obi gị gịnị bụ ọchịchọ nke obi gị nwanne anyị nwanyị Queen Grace Okechukwu imeela na ndụmọdụ nke ị nyere anyị arịrịọ anyị bụ ka chineke nyere anyị niile aka amen anyị na-asị "n'ọbụ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike ige ozioma nkịta na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe ndị ọbụla abụghị ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa onye mgbasa ozi Seventh Day Adventist Church Choir ụmụọka ya unu emela na abụ ọma nkunu nyere anyị akụ nke ụwa anyị na-arịọ ka Chineke nyere anyị aka ka anyị wee kpaa akụ anyị n'eluigwe n'aha Jizọs amen n'ọnụ nwayọọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ụmụnne m ayọm ka mara chineke na ngọzi ya ka ọ gaa n'iri binyere anyị site n'ugbu a ruo mgbe ebighị ebi n'aha jizọs amen anyị ga-elebakwa anya n'isiokwu dịka anyị nọ na isiokwu nke na-asị ebu ide ka ị onye na-emebi ide n'ime ụlọukwu nke chineke anyị ga-eleba anya na agba nke abụọ ya bụ ide ka ị onye na-emebi ide n'olukwu chineke agba nke abụọ ya anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ ndị matiu matiu isi iri na ise amaokwu nke iri na atọ matiu isi iri na ise amaokwu nke iri na atọ okwu chineke sịrị ma ọ zara sị a ga-eropụ ihe ọkụkụ ọbụla nke nna m nke eluigwe na-akọghị ka onye nwe anyị nara ekele ma gọzie nri ngọpụta n'aha jizọs emem ka anyị kpee nụ nara ekele onye nsọ nke Izrel onye nwe anyị biko anyị chọrọ ịneba anya na ajụjụ nke na-asị ibu ide ka Igbo onye na-emebi ide n'ụlọokwu Chineke agba nke abụọ nyere anyị aka ka anyị ghara ịbụ ndị na-emebi ide nke nọ n'ụlọokwu gị kama ka anyị bụrụ ndị ga-abụ ide ndị ga-ejikwara ngwa ọrụ n'oge nke ahịa na Jizọs Kraịst bụ onye nwanyị anyị dịka anyị mụtara n'ihe ọmụmụ anyị na enwere ndị bụ ide ndị bụ ide bụ ndị na-eme ka ozi Chineke na-aga nke ọma ndị bụ ide bụ ndị na-eguzosi ike agbanyeghị ka ọ dị ha na-akpọchi ntị na-agbasi mgbalị ha niile ha nwere na-etinye ihe niile ha nwere iji fụ na ozi Chineke na-aga nke ọma ha na-abụkwa ndị na-atụle okwu Chineke na-agụ ya iji fụ na nzukọ Chineke ga na-aga n'iru ha abụghị ndị a na-edue abụghị ndị fuo oziọma na-efegharị ndị a bụ ndị bụ ite n'ime onye nwaanyị mana anyị chọrọ inebazi anya na agba nke abụọ kedu ndị bụ ndị na-emegide ide maka na mmadụ na-abụọ a nọkwa n'ụmụ ulukwu chineke ha na-esokwa abịakwa dịka ebe anyị nwere ihe ọgụgụ anyị si mee ka mata jizọs zara sị na a ga-eropụ ihe ọkụkụ ọbụla nke nna m nke eluigwe na-akọghị ndị a bụ ndị bịara imebi ide nọ n'ụlọukwu chineke dịka a maara n'okwu jizọs jizọs si hapụ ha ka ha na-aga ata na ọka na mgbe oge ruru na a ga-ewepụ ata n'etiti ọka ọ gbakwara nkịtị mere na eji nwee ndị na-emebi ide n'ụlọukwu chineke mana ka anyị mara ọlụ ndị a bụ ndị na-emebi ide gịnị ka ha na-eme n'ezie ndị a bụ ndị na-emegide ọlụ chineke kama ha ga-agba mbọ ịkwado ozi Chineke kama ha ga-agba mbọ inye aka ka e wulie ya elu ihe ha na-agba mbọ bụ nkọsa kedu ka ha si eme ya mgbe ha kwuru ihe ọ bụ na-eme ihe ha kwuru mgbe ha lere anya na ha adịghị erite ihe na ihe ọbụla a na-eme ha na-agba mbọ ịkwalite mmụọ ndị ọzọ ka e wee ghara inwe udo ha na-asị ha kama o mebisienụ ọ bụ ụdịrị mgbe mmadụ na-enwe ụdịrị echiche a kama ha n'ebe ọ bụ na ha na na agaghị eme ihe m kwuru n'ihi nke ka ihe mebisie ị na-eme otu a <laughs> ịbụ onye na-emebi ide echekwana sị na chineke na-enwe ọṅụ n'isi gị ọ bụ na iso na ndị dị otu a ma ọ bụghị na-agbarọ m ọ bụrụ na m eso n'ime ya ihe ama m ga-aga a ah, chetakwa chetakwa fero nyara isi na-ewezuga ya na ọ dịghị ihe ga-emenụ gịnị meziri n'ikpeazụ ọ bụrụ na ịbụ onye na-emegide na-agba mgba na-agba mbọ iji fụ na nzukọ nke onye nwa ya guzobere na ọ gaghị eguzosi ike ma akwa na ị na-agba Chineke mgba ọ dịkwanye ndị gbara ya mgba nafere chetakwa ọbụna na mgbe nwanne anyị nwoke ka bụ Sọl gbara Chineke mgba ka ị fụrụ ihe mere ya ọ kpụrụ isi ihe ozi a ji abịara n'ụbọchị taa bụ ka anyị si n'ụzọ ọjọọ anyị wezụga onwe anyị ọ bụrụ na ị nọ n'ụzọ nke ndị na-agba mgba ndị mkposa megide ide n'ụlọukwu chineke si na ụzọ ọjọọ gị wezụga onwe gị n'ihi na ọ dịghị ntọala ọzọ a ga-atọ karịa nke onye nwe atọrọ dịka o dere akwụkwọ ndị kọrịntị nke mbụ isi atamokwu nke iri na otu ọ dịghị ntọala ọzọ a ga-atọ karịrị nke jizọs tọrọ ọ bụ na jizọs atọwo ntọala nke nzọpụta ọ bụgo onwe gị bụ onye ga-agbazi ya mgba ka ị na-anụ okwu a na-atụgharị uche achọrọ m inye gị obere oge ụzọ ihe iri na isii ị ga-eji matakwa ma ị na ibu ide ka ịbụ ndị na-ekposa ekposa achọrọ m ịgwa gị ihe eji ama ndị na-ekposa ekposa ndị na-ekposa na-emegide ozi Chineke nke mbụ ha adịghị enwe mmasị ịmụ okwu Chineke ekwutenara okwu ịmụ okwu Chineke ịfụ na onwe ya efe ị ga-afụ nke a n'akwụkwọ timoti nke abụọ isi anọ amaokwu nke anọ ha na-abụ ndị na-eso simsimsim my man of God said onye ụkọchukwu m kwuru ma ọ bụ onye nke a kwuru ọ chọghị ige ntị ka ọ mara ma ihe a na-ekwu ọ dịkwa n'akwụkwọ nsọ ọ bụ na ị bụ onye ihe iji alụ ọrụ na ndụ gị bụ ihe onye onye nke a kwuru maọbụ onye nke a kwuru eboghị ma a na ịbụ onye na-emebi ide ihe ọzọ eji ama nke abụọ bụ ha adịghị abụ ndị na-agba mbọ na-esonye n'ozi nke Chineke ha bụ ndị ifufe na-efegharị ọ bụrụ na ị bụ onye ifufe ozi na-efegharị asị na ọ chara acha ebute ọ chara acha gbute asị na ọsa ada ka ọ na-eme ịgbaje ebe a asị na ọsa na ministrị nke ịgbaje ebe a asị na ọnụ ụka ekpere nke ịgbaje ebe a ihe nke atọ ihe eji ama ndị bụ ndị na-emegide na-agba mgba emegide ide bụ na ha na-abụ ndị na-enye mkpọchi ntị n'eziokwu ekwube eziokwu dịka a na-ekwu eziokwu ugbu a kama onye ahụ ga-agba mbọ si n'ihe ọjọọ ewezuga onwe ya ihe ọ ga-eme bụ o webe iwe ọ bụrụ na ịbụ onye na-abụ ịnụ eziokwu owebe gị iwe mara na ị onye ntisa ị na-emegide ide ị ga-afụ nke a na sekọnd timoti nke abụọ isi anọ amaokwu nke atọ ọ bụrụkwa na ị bụ onye na-agba mbọ sọ ihe na-amasị gị bụ ihe a fụrụ anya ị dịghị aga ije n'ime okwukwe n'ezie ịbụ onye mmebi ide ha na-ala ka ihe a na-afụ anya mana akwụkwọ nsọ mere ka amata na akwụkwọ ndị kọrịntị nke abụọ isi ise amaokwu nke asaa na anyị ga-alụ ọlụ n'okwukwe ọ bụghị ihe anyị na-ahụ anya mana ndị mmebi na-achọ nke a na-ahụ anya ọ ya mere na ya sị n'ebe a ka ọ na-eme agbara jebe asị n'ebe a ka ọ na-eme mba ibulite ibulite ị ga-eguzosi ike nwa okwukwe na Chineke ihe eji amakwa ndị na-abụghị ide bụ ha bụ ndị na-akpalite ọnụma ndị na-akpalite ekworo ndị na-akpalite ikpe iche iche ndị na-akpalite esemokwu n'ihi na ndị mmadụ esonyeghị n'ihe ha kwuru ma ọ bụ ihe ha chọrọ ime ọ bụ na ha chọpụta na ndị achọpụtago na ihe a ha chọrọ ime bụ ihe ọjọọ ha agbabazie mbọ mgbaba gị mgba ọ bụ na ị na-agba mgba na ị na-ada akpalite ọnụma ọ na-amasị gị iwe iwe ịkpalite nsogbu ma kwa na ịbụ onye na-emebi ide n'ihi na timoti nke abụọ isi atọ amaokwu nke anọ rue na nke ise ọ kọwara sị na ndị dị otu a na-enwe mmụọ ha na-abịa dịka gasị na ha bụ ụmụ chineke mana ha na-agọnarị ikike nke chineke kedu ihe okwu a pụtara ha ga-abịakwa n'ụlọ chineke nọrọ n'oche nru ma ka nezie anya ka afụ nụ nlọpụta nke nwa chineke gaghị ahụ n'ime ya chineke na-ekwu n'ụbọchị taa si n'ụzọ dị otu a wezụga onwe gị n'ihi na ịnọgidesi ike n'ịbụ onye mere mere n'irukwa mpete n'azụ ị ga-ala n'iyi cheta ebe anyị were ihe ọgụgụ anyị okwu chineke na-eme ka anyị mata sị na mkpụrụ ọbụla nke nna ya na-akụghị dịka anyị gụrụ ya n'akwụkwọ matu isi iri na ise amaokwu nke iri na atọ na mkpụrụ ọbụla nna ya na-akụghị na a ga-eropụ ya ya sị na ka o ruo echi echi pụrụ ịdị anya kpebie taa ọ bụrụ na ị bụ onye na-emegide ide ị na-emebi ụkpụrụ n'ihi ka ị wee nweta ihe ị na-achọ ị na-agbazi mgba ka nzukọ nwụọ nzukọ a nwụọ ọ ka ị ga-adị ndụ ọganiru ahụ obodo ahụ nwụọ ọ ka ị ga-anọgide n'ihi nke a Chineke na-ekwu ka anyị si n'ụzọ mmebi ihe anyị wetugo onwe anyị dịka anyị na-eme otu a ị maara onwe gị achọ nke iwelata isi ị maara ebe ị nọ ma ị bụ ide ka ị bụ onye mmebi ide mechie anya si chineke nyere m aka dịka m na-ekpere gị ekpere nara ekele eze ndị eze onye nwe anyị oge ụfọdụ dịka mmadụ anyị gaala ije na ịbụ ndị mmebi ide nke bụ ntọala gị nke ịtọworo anyị emegidewo ezinụlọ anyị megide nzukọ gị n'ụzọ dị iche iche site n'okwu ọnụ anyị akparamagwa anyị gbaghara anyị ma site n'ụbọchị nkịta bụrụ ihe ịchọ ka anyị bụrụ nara ekele eze ebube n'ihi na a maara sị na ị ga-eme ka anyị bụrụ ide nke oge anyị wee jere gị ozi na jizọs kraịst bụ onye nwe anyị onye mgbasa ozi chinedu alọm imeela n'ozi ọma nke pụrụ iche nke ị wetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị mbụ ka chineke gbaa gị ume ka mmụọ ozi chineke na-edu gị n'ihe ọbụla bụla nke ị na-eme imeela onye ọma na-ege ntị mara na ọ bụla ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi dị a sị bịara anyị n'ụbọchị taa ka anyị ji na-asị ọ bụrụ na ọ masịrị gị ya bụ na ị na-achọ onye gị na ega amụ akwụkwọ nsọ Chineke gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com ma ọ bụ awrnigeria at yahoo dot com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo arụ ekpere anyị n'ụbọchị taa bụ ka Chineke nye anyị nri nketa nke gị zuru anyị n'ụbọchị nke taa amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo